Ife nwa bụ n'isi dị alụ What this kid is carrying n'isi dị alọ. What this kid is carrying is heavy.